igbo na-edebekwe na ego igbo na-edebekwe na ego oge ndị m na-eti mkpu si na m ejekwiri na ndị nwere ego amadịghị na m ejebeghị eje tata ka m jekwiri ike n'obi niile mgbe na-elegide mmụọ si m ọnụ ka m batara na biyo na-elegide igbe o dowere na biya udo wee tụwa m oke ikpe kenekwe m ikpere m dị na na nwanne ngozi nne m gozie m oke soro m ibe m were mechaa nwetara igbo na-ekwe na ibe m gburu e. obodo egwerugo obodo kwarugbo ma wepụgbo obodo ekwerugbo oke nwe ndị bo degodi na ebe m bịara abịa n'elu ụlọ ebe m bịara abịawo na mmadụ dị ka obodo oyibo degodi na ebe m bịara abịa ihe owu onye lụrụ bi owu onye lụrụ ya na bi ka anyị jee na mgbago na onwere ibe mụrụ gbakọtụrụ m anya ka anyị jee na mgbago anyị jee na mgbago na ibe mụrụ gbakọtụrụ m anya o ike n'obi niile o mmanwụ kpụrụ akpụ ike n'obi niile o nwoke nwe abatagwo m n'obibe gị wee kwere na mmanwụ apụgo n'ike mmanwụ apụgo n'ike igbo na-ekwe mmanwụ igbo na-ekwe mmanwụ igbo na-ekwe mmanwụ mmanwụ apụgo n'ike igbo na-ekwe mmanwụ ike na obi dị ketegete nwoke nwa mụrụ na n'obi niile si manụ mmanwụ ka njikọrị ga-ajụjụ oke nwanne m ya bụ mmadụ ji agbagide mkpọbe ya dịka metụkwu ya bụ mmadụ datu gị to bụ ihe yi emechukwu nwoke nwanne m ike n'obi niile chima odogwu odogwu akata aka ike n'obi n'ịbụ mmanwụ mgbadekere ibe chukwu merụ to yo nenelu ibe chukwu merụ odogwu nenelu ibe chukwu merụ I nwesị ka mbịa bụ ọgaranya ka mbịa kere ike ọgaranya ka okuku ọgaranya kusakwune m ike n'obi kuku ọgaranya kusamo ọ ga-adịrị m mmadụ ikuku ọgaranya kwụsa m nwa o ji amara nọdụ mgba o ji adịkwa ọnụ gị mkpụa o ji adịkwa ọnụ gị mkpụa ibe ọma ị na-eme n'Anambra ọrụ ọma ị na-arụ n'Anambra ibe ọma ị na-emere ụmụ ogbenye na ndị ihe na-esiri ike o ji adịkwa ọnụ gị na mmụọ ego iwuru m awụ kwa awụkọtara ego eche na ike agwụna gị n'ego ama na o nwere nke ịka jụ n'akpa nke ịka ji awụ m awụ ego ibiri m ebio okwu ya dọ n'akpa m okwe gị biri mebi ebe ịnọ na akpa m ọya ka m gekwa ka ndị na ụgwọ gị burukwa ego ọtọ wee wụbakwa m n'ihi si maazị n'ibụ odogwu obodo na-ekwe mgbagbuo obodo na-ekwe mgbanwe igbo na-ekwe mgbagbuo anambra na-ekwe na onye bụ dike na anammanụ oge oke mmanwụ na anammanụ ọbịago na ahụ anyị ọ zụrụ akwụkwọ na ahịa mana si koto tukwa weli na ndajo go ne kwadi madu jabo kutana na mbalo kute wono ane onye go bata kulubi ewe ne luki ne pike no bi mmonwo pike no bi nino odaji ndituri ona talaga bamwa ojaru putaga bamwa ojaru nataga bibaga bajakwa niko ojaru nataga bamwa oyibo odaji ndimutu ngodogu dikete kete simanu odogu obodo ekperugbo ka igbo nwoke go obodo ekperugbo lie oke nwanne m kpọrọ nna ihe mkpata mmebi ihe bụ nna ihe wetụwa m ụtọ oke nwanne m kwuru na ụja dịrị m na mgba chi m bịa bịa erute bịa ọkpọzie chi n'okwu m dị ha mma ibe m na-emebasịpụ ihe na-ekwe ọgaranya ọgaranya na-ebe m mkpọwa nwa ogbe iji ka onye dị ka ọ bịa bịa na-ekwe ọgaranya oke nwanne m ndụ gị m ogologo onye tinye ichi na and the two no I had a problem.